ndị ọdịnala anyị ekene ụnụ ibe ekene ụnụ ndị ọdịnala ekene ụnụ taa enwere obere oge m wepụtara taa m sị ka m kenekwa ụmụ ibe na ekenebe ha ụmụigbo igbo asị m ka m ụnụ obere oge anyị nwa bụ ndị ọdịnala anyị nwa bụ ndị kwere n'ihe otu kwuru anyị nwa sị na anyị ga-edegharị edemede gbasara ndị igbo a ga-edegharị edemede gbasara ndị igbo maka edemede ihe niile edere gbasara igbo since 1900 bụ asị asị ezigbote asị enweghị ihe n'ebe ahụ bụ eziokwu ọya ka anyị ji wee necha anya sị ụmụ Igbo wee sị ha bikonu na nke anyị na-ebi ahụhụ ndụ na ihe anyị na-ebi taa ọ bụrụ ndụ mana ndị be anyị nwere ike iche na ndụ maka na eziokwu na-agba agba na ntị eziokwu na-agba agba na ntị mana ikwugide ekwugide o nwere mgbe ọ ga-eme o ruo ndị mmadụ anụba ihe ị na-ekwu ihe mere ndị Igbo ji ata afụfụ taa bụ na anyị chọrọ solve the problem now but but there is no now onwe ihe dịka now there is nothing like now it all depends na gị nwe nwere ihe dịka now anyị anaghị echedi onweghị mgbe anyị na-eme ihe anyị enwe ihe a na-akpọ mm plan for ihe na-abịa abịa mee ka echi anyị anaghị enwe atụmatụ maka echi onye ka eji egwu anyị wee egwu anyị na chọọchị egwu anyị na dibia egwu anyị na nka gịnị maka gịnị bikos onye ọbụla nwere atụmatụ maka echi e nwere pastọ gwa ya maka spiritual uh, problem ihe ị na-ekwu abụghị eziokwu mana ọ bụrụ na anyị nwere atụmatụ maka echi agaghị egwu anyị wayo nsogbu adịrọ tupu ekwube maka okwu anyị taa ga-agba ọkpụrụkpụ anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwụ kene ikwu kene ibe kene oke kene nwunye ụmụ igbo asị m udo dịrị ụnụ ihe mere anyị ji wee weta ọdịnala bụ na anyị enesighị anya ọkụ ifuru ọha na eze ịfụ gị ọwụ for example anyị achọghị ị na-ekwu okwu anyị achọghị ị na-ekwu okwu ka ndị mmadụ mara ihe anyị na-ekwu na na anya ebe ahụ ka ụnụ fụ ihe na-emenụ o so na ihe mere anyị ji wee kwuba ọdịnala maka ọdịnala iwe ofu ka ọ dị ọdịnala enwere enugwu ọdịnala enwere anambara ọdịnala enwere imo ọdịnala enwere abịa ọdịnala bụ igbo and the ọdịnala wee philosophy of life ọ bụrụ maka religion ọ bụrụ maka belief ihe a na-ekwu bụ kedu ka anyị ga-esi wee bụrụ mmadụ nwee atụmatụ maka echi anyị enwere atụmatụ maka echi enwere ihe anyị nwere maka echi nenanya nọmba wan godi ndị eze nọ n'ala Igbo ndị eze ka ebidogodo ebe ahụ population of ndị Igbo ama ha na gọọmenti gọvanọship na-ebido from house ndị Igbo ama ha na gọvanọship na-ebido from house ndị eze nọ ebe ahụ ndị gọvanọ nọ ebe ahụ ndị sineti nọ ebe ahụ ndị haus nọ ebe ahụ 90% of ndị Igbo enweghị ọrụ nna agwanụ m ihe bụ aka ọrụ nda anyị enwere kọlchọ bikos inwe kọlchọ ọ bụrụ na ndị Igbo anyị nwere kọlchọ nwanne ị gaghị akwa ozu n'ụlọ ụka anyị na-akwa ozu n'ụlọ ụka ọnụ onweghị ọ gwara gị ozu bụ the cheapest something a kọlchọ can do ịkwa ozu ndị ụka na-akwa ozu nọmba 2 mareji marriage ke ndị na-agba akwụkwọ a sị na nke ndị Igbo bụ ịgba nkwụ nke ndị ọcha bụ ịgba akwụkwọ kedu nke ndị Igbo na-eme ịgba akwụkwọ so kedu now eke mgbe m na nna anyị ha enwere feast ihe a na-akpọ fist mbọsị nzukọ na mbọsị eji eme mmemme eke na orie na afọ na nkwọ bụcha mbọsị mmemme kedu n'ala Igbo taa maka ana m ekwu maka ndị na-asị ka ije go awa awa our ancestor bụ nke oyibo now gwagodi m kedu ihe ndị Igbo na-eme tudo as a culture practical kedu ihe anyị na-eme as today practically anyị nwere? ya unu na-egwu ọha na eze kịta unu tetere n'ụra kịta akụ unu tetere n'ụra good morning a na-agwa unu nsọ ndị na ekpe ndị mmadụ ka ngwa ndị mmadụ ihe ha na-amara onye ọbụla nụrụ maka ọdịnala na-eche na ọ bụ ihe ọgwụ onye ahụ nwere mental disorder onye ọbụla nụrụ maka ọdịnala a na-ekwu na-eche na onye ahụ nwere mental disorder why because mụnwa na-ekwu maka ọdịnala enwere mgbe m gwara gị okwu ọgwụ ebe a enwere mgbe m gwara okwu ritual ebe a then why do you think it because na nwa bekee said because na nwa bekee kwuru nwa bekee said that ọdịnala Igbo how can nwa bekee gwa m na my own way of life is evil nna my people nna unu n'echekwa echiche ụlọ ọ na-echekwa echiche onye ọcha ga-agwa gị nwa bekee ya agwa gị na your way of life is evil and you believe n'ebe ka ọ na-eme ebee ka ọ na-eme agụchala ihe niile a ga-eme ebe a agwara m ụnụ na ndị ọdịnala anyị ga-enwe wọld wide haus n'ụwa niile hausụ ndị ọdịnala igbo anyị ga-akwara onwe anyị ozu anyị in anyị ga-agbara onwe anyị akwụkwọ in igbowe anyị ga-anụ di na nwunye mụọ ndị igbo anyị ga-emere onwe anyị azụmahịa ndị ọdịnala maka adị ama ama oru echi bunye mmadụ ahịa orie ego gị mba ihe anyị chọrọ bụ anyị ga-emekọta biznes wit ndị ọdịnala anyị ga eme nwunye bikos anyị nwere prọfeshọnals n'ime ọdịnala ndị ga-adizin ibi na dizin ga ya emego ya eme oredi ihe a na eche ka etizie in practice ụwa niile ndị ọdịnala niile one protocol ọ bụrụ echi onye nọ dị china bụ ịga ha na naijiria rie rie ego mba ọya ka eji ekwu ọ bụrụ na ịgba ha n'ihe otu kwuru nwanne anyị na-atụnụ ga egwu bikos anyị mara onye bụ ruzie echi enyeghị garanti enwere ike onye chọrọ ise ndị ego na nọ n'Europe nsị ya nye mmadụ 20 milion naira na Naijiria ka nye onye ahụ ego n'iro nyezi ya ego rie ego nyezi ya orie dị ego mba na so na ị n'ihe otu kwuru na ikwere na ịbụ onye ọdịnala onwere onye si gị weta ọbara ibi here we don't kill anyị anaghị egbu ọkụkọ bịa anyị anaghị egbu ọkụkọ bịa fọtịkwe so ka ihe ị na-akọ ọdịnala uwe of a that will give our pepl life ga-enye anyị ndụ north korea ichere ha amaghị anya ọgwụ ichere ndị us amaghị anya ọgwụ why ha ji arụ ngwa ọgụ ihe ọbụla a na-eme eme n'ụwa as long as na-enwe ihe na observable truth our foundation is based on observable truth ihe ọbụla igbe ị nwere ike ime nwoke ana igbo dị mma come here we study them ọ baara anyị uru we take anyị agaghị erezi ụmụnna anyị again that is the end of the story agafego ụnyaahụ anyị agafego ụnyaahụ ndị dọrọ na ndị isi dị mma ndị nọ n'ọdịnala taa ndị isi dị mma ndị isi zuru oke anya anaghị eme mmeri anyị agaghị esi na chọọchị ndị wayo daịgwa na ndị wayo ọzọ mba ee anyị esi na chọọchị baịkwa na nda chọọchị no ndị ọdịnala nke anyị na-ekwu okwu ya ihe anyị bịara bụ na anyị ga-echenji educational system naanị Igbo maka anyị nwere onwe anyị otu ụnụ na nwere ọhaneze na ọhaneze nwee chifu nwee ihe niile na vileji unu ma dis people ama na their own job aka ọrụ ha bụ inye education they don't know ọ na gọvanọ ya weta education mana ndị chọọchị bụ education how come ndị chọọchị ji wee if chọọchị can build education for you so ị nwere ime ha na ndị Igbo na art ninja ọ bụrụ na ndị chọọchị can manage school widotu ndị nze na ọzọ aha niile unu nwere ebe ahụ ọbụ bụ na ha bụ your own brothers and sisters they are the custodians of your people ha enweghị ike inye unu language ha enweghị ike inye unu education enweghị ihe dịka business na n'ala Igbo ndị a bụ kọlchọ ndị a bụ ndị nwere kọlchọ na-ekwu okwu kọlchọ enweghị plan for tomorrow ihe a na-ekwu bụ onye ọ bụla ije ọsị gị spiritual problem spiritual problem because ọ ma ị gaghị afụ ya because you don't see spirit why na ị naghị asị m na aka na-afụ m ofu inye m ọgwụ aka mgbu aka m ana esi m na spiritual problem ị gaa na nke fada ọ sịghị spiritual ị gaa na nke dibia ọ sịghị spiritual because ha mana you don't see it ejiri ụjọ jide ndị mmadụ n'ọrụ onye ọbụla nwere ego onye ọbụla every any rich man if you ịnwekwa na anwa bụ onye igbo support all this nonsense there will be no development na igbo ihe mere ndị nwere ego anaghị eje ana igbo for development bụ only one thing ịda na a atọrọ ha atọrọ ọ na a akọ ha ọgwụ nothing more nothing else sọsọ ihe mere ndị igbo ji atụ ụjọ ịna na ana igbo bụ na ịda na a ga-atọrọ ha aka ha ọgwụ nothing more nothing less ụlọ ama na fia na-eme exist ndị ụka ji ndị mmadụ nọrụ with fia enwere ike nwatakịrị amarọ because you don't know how government ịma ha ka system esi afọm system you don't know how society was form ịmarọ had it been you know ịma na enwere ihe ị ga-eme nwee ihe ị gaghị eme enwere ihe ị ga-eme nwe ihe ị gaghị eme nke anyị bụ nọjọs mba gbomgbomgbomgbomgbomgbom anaghị eche echiche anaghị atụ atụmatụ anaghị eti ihe na were ụkwụ chọọ ihe zoro na furu na mmiri mba onye si ha na-ebu osu ọ na-agba gburugburu etikụ igbo nke igbo ntị gbuo sogbuo end of onye ọbụla nọdị n'ala na ihe anyị na-agbagharị tude na ihe anyị na-agbagharị tude a na-awụgharị esi ebe a dee ebe a asị ga na every agwa unu ji wayọ wodan ka anyị o nwere ihe dị ka ọ bụ ebe a ihe a na-ekwu okwu ya bụ solution for anụ igbo anyị kpọrọ ya ọdịnala anyị ga-akpọ ya bekee ka ihe nchọ ka anyị kpọọ ya amerịka anyị ga-akpọ england anyị ga-akpọ europe anyị kpọrọ ya ọdịnala maka na ọ bụ na ana igbo na ọ bụ na ana igbo ka ọ dị ọ bụghị ekwuzi ọdịnala ndị mmadụ nwere ndị nwere ndị na-ajụ m sị m ee nwanne ọdịnala ya kwa ihe ọgwụ kwa nka ebee ka onye gwara gị who told onye gwara gị jee jee gee vidio niile a na-ekwu ọ bụrụ na ịnụ mbọsị a na-ekwu okwu na a ga-eburu onye na-agwọ ọgwụ bụ onye na-agwọ ọgwụ ise onye ọ bụ aka ọrụ ya ọ nwere private ọgwụ biznes ka ọ bụ ka ọ na-emepere ọ dị ka dọkịta so onweghị mgbe ị ga eje ọsụ were were ihe niile igbo niile jos kporozie ha nnọọ onye one side si na na e achọghịkwa m ịgwọ ọgwụ onwe nche gị gwọ ọgwụ who told you onye gwara gị ha onye ji aka ihe ọbụla ị chọrọ ime eme mana a na-ekwu na ọdịnala wu solution for igbo land ọhịa anyị nwere maka ọha esogo ọhaneze ịfụ ọhaneze ọhaneze abụrụ maka igbo ọhaneze bụ politikal haụs maka ndị naija ọhịa ọ bụ ndị be anyị amaha na ihe ọbụla ị ga-eme n'ụwa ọ bụ ngụnwa we find solution for yourself ewere ego disi imaginary sky god wee zụwa anyị etrain guy with imaginary god always anyị na-achọzi solution from your problem is spiritual your problem is spiritual ebe ọ bụ na ijere first thing you ga-anụ your all spiritual problem Na what type of nonsense is that you are a physical being your solution is physical don't forget about nonsense ọsọ anything na nwanne onye kwuru ya mbe n'aka m ọkwa n'aka m agha ya na onye ọbụla kwu ụda nonsense bi ebe nọ aka ise ka m na-agha ya n'anya spiritual problem I'm, living in physical problem ana m elive na physical reality osim spirit mgbe anyị nwa ya ejebe kpara dị when we die we discuss spirit now we are alive anything ọ bụla you can touch ebe ọ nọ na is physical ịnọ n'oche metụ ya aka is physical iji fonu physical ibu ụgbọelu physical ibu moto physical ibu bicycle physical then what is spiritual here what is spiritual here spirit bụ gụnwa you are the spirit body ọ bụ ngụnwa bụ the spirit body ndị mmadụ na-enwe igbu mmadụ abụrụ too much problem the problem is to save life ihe anyị that's why you see many people die in ala Igbo because ha ama ha na your own ihe ị kwesịrị ị na-aga towards is to save life because somebody must die somebody must die mmadụ ga-anwụ anwụ automatically people will die your own job should be how to save life don't ịtụ na egwu ọnwụ because ọnwụ will always come. onye ọbụla na-agba you want to save life agaghị ama anazi village they will kill me ndị ochi ga-egbu m ndị ama ga-egbu m nke nwa ga-eme nwanne nobody live forever if you like jee jee chọọ solution for ndị nwa accident how to cure them onye ahụ na-aya how to cure them find a solution to prevent problem na ndị ọdịnala abịazie na-enye solution ihe ị ga-akụ ịnọdụ ee ọdịnala nwa ọgwụ ihe ndị ọgwụ ihe nna nna anyị ha mere who told you onye gwara gị mmanwa na onwe m na-agwa gị no akwa mụnwa na-ekwu ọdịnala asị m gị no na ihe ịchọwụ solution to have a place to call home anyị enwe anị anyị nwee our own economic strategy unite ya ndị Igbo the whole world wide na-emere onwe anyị biznes follow our own protocol anyị mara arụ egbe anyị arụọ anyị mara arụ moto anyị arụọ ị gaghị arụ moto without ring bores ị ga-arụ bores ọ wee rụcha forest mezie ya elevate i ya ya modernize ọ bụrụzie machine ọ bụrụzie keke na pep ọ bụ ịrụcha bicycle i wee mezie ọ bụrụ machine nwanne ịma ha arụ bicycle ị gaghị arụgwu machine pump and so ọ ya ka eji wee kpọọ ya ọdịnala ka anyị bido from zero onweghị mgbe mgbe eji tetụrụ bụ ụtụtụ ya ọ dịbeghị late anyị bido na bicycle anyị arụrụ ya jebe anyị ga-emecha arụwa mechin onweghị ihe ọbụla arụrụ arụ n'ụwa na-enweghị steji 1 ihe ọbụla arụrụ arụ n'ụwa nwere steji 1 ka anyị jeenu na nsi mbido bido ya anyị emezi ya anyị anyị nwanne anyị enwe eze nke anyị ndị ọdịnala enweghị eze nke ha nwee ọzọ nke ha nwee their onwe way of life nwee ka ha si ebi ndụ nwee ka ha si emegoro nwa ha biznes we double cross everybody anyị echebe onwe anyị we can be independent on our own. because we follow a protocol ọ ihe a na-ekwu maka ya ndị mmadụ anyị emezie nozie anụ ka ekwuru ọdịnala hee nna biko n'o. ndị ndị ahụ bịakwara mba ọ bụrụ ihe anyị bịara ihe anyị bịara wụ solution we came for solution enwere problem there is a problem in ala Igbo who doesn't know onye na-amaghọ na enwere nsogbu onwe na-amaghọ na enwere nsogbu n'ala Igbo there is a problem anyị enwere eze anyị enwere chifu anyị enwere eze. ndị poc ndị a ma ọ ihe ha bụ they are ọ bụ agent because they take salary from there nwanne if i pay you salary then you are my agent ebe ka na na who pay them ụmụna amakwa ihe ndị chief na a na-akwụ ha ụgwọ ụgwọ ọnwa chief a na-akwụ ha ụgwọ ọnwa ndị eze a na-akwụ ha ụgwọ ọnwa ndị igwe a na-akwụ ha ụgwọ ọnwa then you don't isi ọ dịkwa gị mma eh? Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ahapụ ezigbo ihe anyị ga na-ekwu anyị nwere opportunity we have an opportunity now so onye ọbụla na-echekwa ma ọdịnala ọ bụ ijekọ gịrị gbakọrịbe mba ọdịnala wee solution a solution ka anyị nwee ike ime onwe anyị organize with an economic strategy so ụmụazị anyị ndị anụnwa pere mpe na-awụgharị awụgharị eme ha engage eme ha engage to something ha dị busy through agriculture through some other places anyị ga-enwe n'ala Igbo anyị n'ala Igbo anyị ga-enwe training centers training centers nwanne unu aga site achọ ego because it's better na iji eje mụọ ka esi arụba dan than ije na-anya keke na pep ihe ọ na emere n'ụwa is material you can build them ịrụgodo ọ dịghị mma we can help you modernize them ịtraigodi traigodi ya bụ uzie na ịtraịrị ịrụ ya arụ we can help you modernize them we sponsor you you become somebody so ọ ka mma na ijere m ka esi arụ ihe ọrụrụ da na anya ka anya ọkada ji ọkada akụgbuo gị onye aha nwụọ acha ọnwụọ na na aka ọnụ ya ọgwụ aka ọnụ onye ọgwụ akọgbuo n'ihi ya ihe ọnwụ na-eme n'ala Igbo na nwanne ihe ọnwụ na-eme n'ala Igbo ụmụnne m hei anyị ibi na ọnwa na atụ egwu n'ala Igbo asị na mmadụ nwụrụ anwụ asị gị ha nna nwanne otu a ka esi na anwụ ebe a na ịmadị ihe a na-akọ ntị eh? otu a ka esi anwụ mmadụ ka ị na-ekwuzi otu a ka esi anwụ mmadụ mmadụ tụfụ akpa tụfụ akpa nna nna ya afụghị ụdị ha nna nna anyị ha afụghị ụdị ha mmadụ nwụrụ anwụ ị ga na-asị mmadụ na mmadụ nwụrụ ọsịghị nwanne mmadụ ihe a na-akọ sef n'otu a ka o si anwụ ebe everide naizi enweghịzi ihe anyị ji ndụ kpọrọ orugo nke ona orugo nke otu a bụ na enweghịzi ihe anyị ji ndụ kpọrọ ọ bụrụ ọgwụ erekpere ndị ọdịnala na-abịa abịago bụ na ọ bịago anyị nwekwara solution nwa atụmatụ mana ọ bụ onye kwere maka na onye asị na onye kwere chi ya ekwere ị gaghị etinye ofe ukwu n'ọdịnala na ọfụ ọdụ tinye ofe ụkwụ na main market nwanna ọ gaghị awa ọkụ ihe anyị bụ ebe ụpadadị ụmụaka anyị ndị yọng boys anyị akụziere ha ka esi arụ ihe ọrụrụ ndị ma ihe anyị enyeghị infọmeshọn ndị nkụzi anyị agwa ha ka esi etere na ụmụazị so dat ndị na-abịa abịa agaghị enwe nsogbu anyị nwere nwanna anyị nọ n'ezigbo nsogbu amakwa m ụnụ makwa anyị nọ n'ezigbo nsogbu asị ndị Igbo ndị nọ n'ala Igbo na-asụrụ ụmụ ha oyibo ọkwa ya future generation ị na-ekwu okwu ya the future generation ị na-ekwu okwu ya asị ndị Igbo a na-asụrụ ha oyibo n'ala Igbo n'ala Igbo mmadụ na-asụrụ nwa ya oyibo n'ihu m n'anya m na-abụọ n'ọlụ ebe m jere ịgụta isi n'ọlụ ka mmadụ na-asụrụ nwa ya oyibo echefusie na the language bụ the nwa culture is a cultivated way of life ọ ya bụ church church was founded through the ideology of culture omenani ọ bụ ya bụ church ọ bụ ya bụ islam ọ bụ ya bụ judaism ị gaghị abụ onye igbo bụrụ onye ụka you can be but ihe m na-atụnye gị azụ ana m atụnye gị azụ ị gaghị abụ onye igbo bụrụ onye ụka because nwanne ị na-ejudicing yourself because ihe niile a ọ bụ onye na-akpa mythology ọ bụ datin fọmụrụ mụrụ gị nwa as a person to hold you you have been trapped into the culture through those um, those feast na religion and those things you have been trapped there. so ị hapụzi ịsụ igbo hapụzi ime omenala igbo jebe ụka na-asụ oyibo nwanne your son your children will not be igbo ha agaghị abụzi ndị igbo your children agaghị abụzi ndị igbo don't deceive yourself egwu onwe gị wayo mmadụ egwu na onwe ya wayo ọ bụ ihe a ka anyị nechara anya si mba 80% of ndị ụmụ generation a ọkwa nke a na-ebikọsọ anyị na ebelive na observable truth 80% of ndị Igbo is jobless jobless young youth the youth ihe a bụ our future generation ihe a bụ future generation anyị 80% of ha nwa ndị mmadụ ndị mmadụ adị ndị mmadụ adị oke they are fine eating well your future generation 80 of them nwanne ọ bụrụ na ịzụrụ nwa gị ọfụma nwa gị ana n'iyi ịzụrụ nwa gị ọfụma nwa gị ana n'iyi then you have no future where is the future nwa azụrụ azụ na ana n'iyi then where is the future ị nwere future because ọnwa ahụ bụ the future gị na your resurrection is the child and you don't have any plan for the child then you have no future ị nwere future na ọ na ịfụghị ikpuru isi ntị ochiri gị ị naghị anụ ị afụ ụzọ ka ntị chiri gị ikpuru isi our jute jobless rolling on the street nwanne ihe ọ bụla arụrụ arụ n'ụwa is made with hand everything is made with hand god created you for you to continue the creation you hapụ your youth ha na-awụgharị isi na ọhaneze asị gị isi m gọvanọ asị gị so kedu ihe nyere anyị to bring ourselves create this igbo ideology by ourselves why why what is government government is this thing i'm talking about only thing bụ na they use gone and gone and to hold you down only difference between ihe na agwa gị and the government is because ha ji egbe they hold ha ji egbe they hold gun anyị egbe that is only thing we can build all those things is an ideology is an ideology our people are in between now ndị be anyị are ready to stay within ihe need the direction ihe need the direction ọdịnala we give them direction direction ị gaghị apụzi ịbụrụ onye ọdịnala enwezighị igbo enwezighị anambra enwezighị ebonyi enwezighị abịa ịfụhụ ya na ọ dị mma like that ọ dị mma so ijezi ịchọzi onwezi ndị iro gị ịchọrọ ọgụ enweghị onye ga-esi n'azụ asị onye nke asị onye nke asị ya unu esizie n'azụ na-eme ihe ụlọ a na-emekọtara onwe ụnụ ihe ụnụ anyị na-azụkọtara onwe anyị ahịa anyị nidi manwne ịmakwa ihe ndị igbo buru ibu anyị nwee onli 2 million of ndị igbo bụ ndị ọdịnala biznes nwanne ịnọdị na china mmadụ nọ na n'owere nenu nwa ogwe nwa obere nwa nna afụ na fesbuk a na-akpọ ihe eri ọba that boy na nwanne ana m eme mfuchu anya mmiri a na-agba m mfụchi ụdị ziga anyị na-arụ na Facebook anya mmiri a na-agba m nsi lukat lukat akara aka lukat talent na ana n'iyi na west na na Abuja na Abuja ndị na na Abuja si ahụ sinetọ nke si ahụ House of Rep k'asi ahụ gọvanọ k'asi ahụ ọhaneze ndị ara ikwu datin bela ahụ ma agaghị m gị aka n'anya gịnị ka ị na-agọvanọ ihe nwa gịnị ka ị na-esineti 24th century 24th century ka ndị Igbo ka na-agha eri 24th century ka ndị Igbo ka information everywhere information everywhere I cannot complain nwanne sọsọ America na-aba mba maka egbe America na-aba mba maka egbe North Korea na-aba mba maka egbe British na-aba mba maka egbe o nwere ihe ọzọ nothing more nothing less so iche anyị chee ihe ọ bụla anyị chọrọ ime they will know what to do pump and play enweghịzi ụzọ ọzọ anyị ga-esi wee nwere onwe anyị n'ụwa na onweghịzi ụzọ ọzọ biko ọsọ ndị na-agbara afọ ụdịbịa ọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe ụmụaka anyị de a jobless ọ bụrụ na ha dị jobless na ọnwụ <laughs> na ịma na ebe ahụ anọ enweghị m skuul ebe ahụ kwa ịma and education wu to prepare the child for future education wu to prepare a child for future ịghọtago so nwanne ọnwụ na prepare your child for future ndị niile daiseti anyị na 90 percent of them are prepare ha prepare for future ọ bụ ikeketa ori ha niile bụ onwe ha ka ha gbara mbọ ọ bụ self survivors ka ha bụ they are self survivors so now anyị nwere onwe anyị apụọ na mara ihe why don't we establish all these things ọ na dịka ha dị ụmụnne m ọ dịrị otu umochi ha dị mana ọ bụ ihe anyị nidiri ime bụ anyị nidiri wọk ha dị we need to be consistent I need ime that is nwanne kwụrụ gị na nwanne gị segodo okwu unu mesị unu edozie maka na o nwere ebe unu na-eje mana nke anyị bụ mba onwe osi na Emeka wa o ji kpọm onye ara wa o ji kpọm nka o ruo echi o je mepe nke ya emepekwe bata ọ bụrụ ụta nke esi eme ụmụ ibe ọ ya ka eji ekwu maka protokol protokol protokọl ndị mmadụ aghọtaghọ protocol bụ na nwanne you have a guideline enwere ebe ị na-eje ọ ya bụ protocol enwere ebe ị don deviate ọdịnanị ọsọkwa ya nwere 100 million years time 100 million years time we remain we don't change kwe ọdịnanị a anyị nweghị ihe ga-eme until ụmụ anyị eto bụrụ a lion until we breed a lion as a nna nna nna anyị ha give a birth to a lion ha give a birth to a coward nna john read Igbo history nna nna anyị ha emeghe mgbe a mụrụ coward n'ụwa ọwụ tru edukeshọn ha mere ika wọd ịbụ na amụghọ na edukeshọn bụ ya na-asa mmadụ isi ụnụ amagha the power of education you don't know the power of education a na-ekwu education ndị mmadụ echena ije na ije na Amerịka nanapụ PhD mba ọ bụghị ije Amerịka nanapụ PhD ọ bụghị England nanapụ PhD na Oxford ma havard mba ọ bụ ideology that molded the brain of your people ka ka ha si eche uche ọ ya bụ education educate your people to defend themselves through economic because bụrụ na ịkụziere nwatakịrị ka esi arụ bọres nwanne onyedighi ije chọwa ka esi arụ bọres achọwa ịkụziri ka esi arụ ya taught them teach them how to do all those things nwanne iru egbe afịa ha ahụ iru egbe afịa ha ahụ onye ọbụla gara skuulu maka esi arụ egbe mana bikos ewepụrụ men skuulu n'obodo na ewepụrụ skuulu ebe ahụ skuulu adịrị ya na-enekwe mmiri na-ama mmiri ndị nwata akwụkwọ a na-ajụ ụjọ akwụkwọ ebe ahụ bikos nwanne skuul <laughs> adịghị mma ịhụ ụlọ akwụkwọ mmiri zọọma ahụ na anwụcha ọcha ụnụ ụnọ na blọkụ ọnka wụ skuulu mba ihe anyị chọrọ bụ ime na ọdịnala bụ the basic something ụmụnne anyị ndị na-azụ ahịa anyị eli ha anyị ga-eli nke ha ọp through website because ndị ha nọzi na awụ age of technology digital age ị na-eregodo ogo na village ị ga-enwe access to an outsider ị na-azụ ahịa na Lagos ị ga-enwe connection to somebody nọ na America ị na-agba taxi na ala Igbo ị ga-enwe access to Dubai ị na-ere nkwụ ị na-egbu akwụ ị ga-enwe because onye ọbụla nwere smartphone nwanne ọnụ na-enwere smartphone don't you have smartphone anyị na age of technology so ihe ọdịnala bụ wee bịa bụ to make you be in your village at the same time be in US with that your phone with that your phone ị ga-anọ na US n'ọdịnala Igbo at the same time that your phone ahụ iji n'aka so many things nọ na phone ahụ iji ihe iji phone ahụ nwere uru ọ bara ọ bụghị ije na Facebook na-ede nonsense that phone ahụ the reason of the phone so that ị ga-enwe opportunity as a human being gaghị atasị ahụfụ phone ahụ can give you food give you money itere na ụmụazị gị mara ihe phone ahụ iji n'aka no training center no educational center no business opportunity no culture no philosophy no ideology no medical facilities ị gaa na ala Igbo na jụọ na jee na nke na nke ndị na-agwọ ọya jụọ ha sị ya biko na isi na-awa m kedu ọgwụ ị nwere ike inye m ihe agwa gị <laughs> no spiritual problem a sị gị oh, spiritual problem ịfụghị ya so spiritual problem na how can you cure that gwara m ka ị ga-esi agwọ ya na how can you cure it ọ bụrụ spiritual problem ị ga-ayaba na atịrị nwụọ ị ga-ayaba ya nwụọ bikọ bikọsọ nwa ha afa bikọsọ abụ na agwa gị nọọ kansa ma agwa gị nọọ bụ um, high blood pressure ma agwa gị nọọ malaria ma agwa gị nọọ typhoid at least mara ka isi agwọ at least mara ka isi agwọ mana nke a bụ na agwa gị nọọ spiritual nwanne ha ka ji oke oyi tere ya mazị gị ka ebe i ji ebidokwa na-ebido na asaraziere gị ego dị asabaziri gị ego dị bifo ịmara ihe na-emenụ ego iji azụ ahịa agwụ aka na agwụ spiritual problem nwanne biko ọkara karịgo nke iberibe okwu ya akarịgo nke iberibe ọka mma onye ọbụla biko ihe m ji ekwu ihe a na ihe m ji ekwu ihe a bụ achọghịzikwa m ịnụ eh, ndị ọdịnala ahakwa ha na-eme ihe ọgwụ ha na-eme achọ biko ihe bụ ihe na-achọghịzị ịnụ ọ bụrụ na ị chọghị ịsọpọtụ ọdịnala nsogbu adịrọ n'obodo onwe onye ọbụ ọ bụghị by force but ihe nnacha ọzọ ịnụ bụ ka agọzikwa m na em eh, eji wee mee ọgwụ eji wee mee mba ikwu ha datị mbe ahụ magaghị m anya because ana m ekwu ebe everyday ihe anyị bere ebe ime bụ to secure ala igbo ọgwụ na pump and play ụmụazị anyị na-enwe ha aka ọrụ everyday ka anyị na-eche echiche how do we create a society ka ụmụazị a ga-esi wee baa uru because nwanne ọ na ha abaghị uru iru ebe ụmụazị atọrọ gị ụmụazị atọrọ gị ka e ga ezigbo agbụ tie gị ezigbo ihe nata gị obere gị ji n'aka anya edo gị unu amaghị na desire bụ evil desire is the problem because everybody nwere desire everybody have a desire ị gaghị aga na America dọba nnukwu afọ ebe ahụ n'anya jeep ịpụta na village ụnụ ịgba ha pọtọpọtọ ime ya na ahụkụ ma ejide m gị njide gị ebe ahụ were mụrụ amachite ga ya nara gị mụta ahụ na ya iruo na America idobe afọ n'anya nnukwu moto iruo na England n'anya nnukwu moto iruo Lagos n'anya nnukwu moto iruo na Abuja n'anya nnukwu moto iruzie na village ụnụ ịfụ ụmụazị ụmụazị agụụ na-agụ ha ndị agadi nwoke agadi nwaanyị n'ebe a na-enweghị ego ije obodo oyibo ma ahụ n'anya ha ịfụ ha gafere obi adịghị mma obi adịghị mma ịdị hapi asị gị ọdịnala na-eme ọdịnala ezere ihe ahụ ihe abụ ihe ndị ndị mgbe ndị ochie bikos ị gara amerịka emeziri e emezi ọ bụ mmadụ ka gị meziri amerịka ọ bụ ndị dịka gị people like yu doziri amerịka doziri england ụmụazị ụmụazị go and look at them young kids all this research and technology na fun Europe today by the kids ụmụazị ụmụazị ụmụazị did them small small boys ha gara school eh? so um, this, all this curriculum ha ji eme eh, this thing na ezori ezo ezoro the curriculum ezo ha niile nwetara private school ebe ahụ ndị chọọchị nwere private school everybody nwere private school they cannot get a curriculum kụziere ụmụazị akwụkwọ with practical some observable truth observable give them something to do anyị asịghị gị rụọ plane rụgodi local plane build a local plane build local coach moto build local bicycle build local motorcycle don't worry yourself build them when people see open and film them mmadụ fụ na erori ya they will elevate them ekwuo maka ọdịnala ndị mmadụ na-akụghịrị ụmụnne m asị m ka m kenekwa unu taa ọrụ anyị ebidogo ka o si ebido ọ bụrụ na anyị nwesie nzukọ anyị na-enwe nzukọ a na-abịa abịa after that nzukọ agrikọlchọ anyị na-ebido ọrụ ozugbo ozugbo ọdịnala worldwide na-ebido ozugbo ozugbo igbo asịba igbo ọdịnala cultural heritage center na-ebido ozugbo ozugbo n'ala igbo ọdịnala cultural heritage center na-ebido n'ala igbo agriculture agriculture the basic foundation of ọdịnala the basic foundation of agriculture anyị ga-eji ugbo kọrị ala igbo ugbo ala igbo ya abụzi famlandị ndị agba anyafụ nyafụ a na-akụghịrị akụghịrị ebe a anyị ga-enwe nze nke anyị nwee ọzọ nke anyị n'ọdịnala hapụnụ nke ndị naijiria hapụnụ ha enwe uru a ga-abara ha wejentị n'ọdịnala anyị ga-enwe eze nwee nze nwee ọzọ nwee ndị ichie nwee eke nwee orie nwee afọ nwee nkwọ evri eke ukwu ọbụla bụ fist eh, ọ holidays every nkwo ukwu holidays every afọ ukwu holidays every every ori ukwu holidays every two two weeks holidays anyị ga-eme ya na ọdịnala ihe niile aha nna nna anyị ha mere mezie in a latest way ndị mmadụ akọpị anyị ndị mmadụ dị jealous of us kịta na ha na-akpa ndị beribe I want achọrọ m ka ndị mmadụ dị jealous of Igbo culture achọrọ m the best of culture so ndị africa ndị ọzọ adị jealous of ndị Igbo culture nwanne ị na-eselebreti igbo kọlchọ ndị ndị a na-eji nke a na emezi kanival na ha na-emezi ha hapụgo igbo kọlchọ na-emezi kanival kanival ka a na-emezi ihe na anaghị eme ụnụ ihe ọbụla ndị mmadụ nwetara na achụrụ ha n'azụ onweghị you cannot create anything for yourself ekwuo ekwuo ịgba ịgba isi ebe a kọrị nonsense jijebe ordinary feast feast ị nwere eke why are you doing carnival ị nwere orie ị nwere afọ ị nwere nkwụ ị na-eri ji ị nwere everything ị chọrọ ndị kanival jere kanival jebe nọnsens na-akụghịrị biko ndị ọdịnala ihe anyị bịara bụ to make Igbo one unification of Igbo race ọ ihe anyị bịara ọ ndị na-achụ àjà ọ ndị na-egbu ọkụkọ nke ahụ private something private something ọwụ personal something ọwụ na iwe spiritual leader you go and do a spiritual leader onwe onye ji gị aka mana n'ọdịnala Igbo ihe anyị bịara ebe imewu ịfụ na ụmụazị anyị ụmụazị anyị bara uru ala igbo bara uru kọlchọ igbo anaghị asụsụ igbo anaghị ọhịa anyị bịara so onwezie na ị nwere ihe ọzọ inwe ị na-ekwuzi kwubezie ya ji personal problem ndị ọdịnala ya chọrọ ịma ọdịnala we don't care ihe anyị bịara philosophy of life anyị chọrọ iwere from nature we want to take from nature accelerate nature anything we do observe ọ bụrụ na enweghị truth dị ebe ahụ n'ime ọhịa if there is no truth n'ime ọhịa anything ọ bụla mmadụ gwara gị a asị onye ọdịnala verify it ọ bụ fada ọ bụ ụkọchukwu ọ bụ onye nkụzi ọ bụ mụnwa na onwe m if there is no evidence of truth tụfuo n'ime ọhịa ọ sị gị n'ọwụ spirituality isi a nwanne ka na isi it ọ sị gị no isi get from ya. spirituality si a get away ọhịa mere ndị ụka ji wee jide anyị n'ọrụ today ndị ụka egbugo anyị because of this eh, superstition ndị ụmụnne gị ga-ejikwa ya again bịa your brothers will come with that agwaghị gị not spirit na eje gị nsogbu nke a nke a na-agbu mmadụ ị na-egbu mmadụ why don't you go to bank and take money were dị ọgwụ gaa na bank jee were ego ebe ahụ take the ọgwụ go to bank and take money you cannot do it na abụrụ nonsense here so mmadụ ka ị ma egbu only how to kill somebody you can ị nweghị ike iji ewe gbuo Babangida ị gaghị egbu Abacha ị gaghị egbu njọ mba ị gaghị anapụta anyị n'aka ohu mba na ọgwụ nwanne gị ma ịkọ ya ọgwụ ọnwụọ ikwuru datin bịa ebe nọ kwefuru aka otu a ka m eme n'anya gị pịa onye ọbụla nọ nwayọ ịma na ọ na-arụ ọrụ go and show me the evidence ihe anyị believe na ngwa ọgụ nwanne nchi ije ọgụ achọba m ngwa ọgụ north korea na-aba mba nchi ije ọgụ akpọ m ka ha na-akpọ ya eh, kinyun nchọ kinyun si a kinyun na-abịa ka ịkpa dil ịgotago ọsịma na a na-akọ nọnsensị ebe anyị na kruda rọbish pụọ m na akụkụ na anyị na-akọ akụkọ rọbish ndị fada sikwara anyị nkwa jizọs ndị fada gwara anyị nkwa jizọs since 500 years ago ka e gwara anyị nkwa na jizọs na-abịa mba <laughs> anyị echegidego anyị afụzi jizọs <laughs> ụmụnne anyị ekwekwara anyị nkwa again na ancestors na-abịa <laughs> ancestors na-abịa we wait for them anyị ga-echebekwa ha anyị echego jizọs 500 years ago anyị ga-echebezikwa ancestor na iberibe ọrịa iberibe ọrịa ihe ọbụla a gwara unu na-ekwere ihe ọbụla ị nweghị ike you not ask question ask question there is no ancestors it's you you are the ancestors ancestors go ancestors come ọ bụ oyibo ka asụrụ you hear english ị na-anụkwa oyibo ancestors is you you are the ancestor because ịmụrụ nwa nwanne <laughs> ịmụọ na nwa ọ bụ ngụnwa bụ nwa mmụọ nwa so you are the father and you are the son is a continuation the continuity the resurrection of the father so you are yesterday is a memory today is the moment and tomorrow I know. Yesterday is the memory and tomorrow I know and today is the moment. Ọdịnala bịara and ọ bịago and ihe ọdịnala chọrọ one thing ka ndị Igbo mara ihe maka ịmara ha n'ihe mmadụ a ga-aba uwe oke anaghị ekwe eri ihe onye mụ anya oke ana hapụ na ego hapụ na oke ọchịchọ ka anyị zụpụtagoro ụmụazị anyị akọ na uche a ga-akpata nwa ego onye nwere akọ na uche ga-achọtanwu ihe o riri oke anaghị eri ihe onye mụ anya ngọghị nke bụ eziokwu onye nwatakịrị ọbụla ma ihe we walk their way to build plan they will go and build the plan they will go and fight because they have sense they ha ihe ha needri to fight to defend themselves they know as you give them education if you teach them how to do something they will do better than you ha ga-emekarị gị they will do better they will do well if they have common sense you don't fool them with the spirituality how can you arm them with spirituality something they don't see then ndị ndị ndị ji fisikal nkọ ndị ji fisikal nkọ ọ bụ ihe a mere ndị chọọchị ji wee tinye anyị na nsogbu and if you don't come out from there ịpụta ha ebe ahụ you blame yourself because tomorrow nwere ike mgbe ị na-etete n'ụra ndị mmadụ agafee gị a sị m udo dịkwara ụnụ ka ọ dịba na echi echi na anyị na-ebutekwa ọzọ agrikọlchọ anyị nọ n'ala Igbo anyị anaghị eme outside ala Igbo world wide ordinary yes mana pawa powerhouse bụ n'ala Igbo ordinary senta na n'ala Igbo ke ha na-akpọ ya ime oyibo na oyibo na-afịa m ahụ ụmụnne m Trenin senta ka esi akụziri ụmụazị ka esi arụ ihe a na-arụ arụ n'ala Igbo ordinary was world wide business connection nwanne foonu gị ji n'aka ijiri foonu n'aka ịkọnet na China mana ya chọkwa ndị na-ezu ochi ndị na-agba ama biko unu arapụta mmadụ ọwụkwa m njeje were onwe m jee chụọ aja, jekwe ndị mmadụ nkwa ebunye gị ngwa ahịa ire rie ego nwanne biko go ọkwa na ị ga-erekwere ihe abịakwana na ọdịnala biko ejikwe m chukwu jọ gị ọkwa echi nhicha garanti ebunye gị ahịa nwanne ije rie ego mba erikwene maka irizie ahịa ebutezi ọzọ na nwanne ịfụhụ ya na irizie dị mụ na ya ha ebute na ọzọ na sọ ka mma na ebutere ngwa ahịa ire ire iweta dị ego ebutekwa ọzọ so because ime ya emechi ụzọ imechiere ndị ọzọ ụzọ mba onye igbo ọbụla na-azụ ahịa ị na-azụ ahịa ị na-eme babin salon ị na-anya tagzi ọdịnala na-abịa fonu nwa ị na-egbu akwụ ihe ọbụla ị na-eme ọsụkwa bụ na vileji unu ka ị nọ ọdịnala is coming for you as long as na ịkwụkwara e aka gị ọtọ si na elu ga-agbara gị osiarị ana ga-agbara gị osiarị nwoke ya agbara gị osiarị nwaanyị ga-agbara gị osiarị maka na enyi nwere ntụ nwaanya ana nwere ntị anya ihe a nna nna anyị ha mere abụghị ihe anyị na-eme anyị dị foolish to recall nna nna anyị ha based in natural principle philosophy of life hapụ na ihe a na-eme ọnwa bekee wetara ọ british ihe ị na-eme today was introduced by british for to take you backwards ka eteke gị backwards ọ ihe ha ji wee mee ifu ebe anyị nọ don't see where we are ị na afụ ụzọ so the truth ọ ga-adịghị ka asị the truth I am giving you today ọ ga-adịghị ka ọ asị mana ọ bụ the truth I'm telling you ihe nna wena bụ truth I tell you the truth but o nwere ike dị ka asị but tomorrow maybe someday ị ga-asị na Jesus Christ bịara you don't see the Jesus today now then agwara gị gị mee ka Jesus but no you turn back to worship Jesus ọ oh, ihe ndị ụka ji wee deceive unu oh, ndị ụka give you Jesus to worship worship zie how can you worship somebody gwara gị you have to be like the person a na-agwa ụnụ oh, now n'ọgba ọdịnala bụ ebe ndụ dị ka anyị kwere n'ọdịnala at least anyị kwere na nke ndị Igbo na ihe a bụ ihe ndị Igbo ndị Igbo founded a way to do something by themselves na nwanne na-akọ na ndị Igbo kwere na onwe ha ọdịnala Igbo we believe in ọdịnala Igbo that we can do undo anyị nwere ike ime ihe ọbụla anyị chọrọ n'ụwa asị ndị Igbo n'afọ ya so ka mma na anyị kwadotụrụ ọdịnala ike enwe onwe nso nweta ego a na-akwabu na ego ego ka m kwuru okwu ego ebe a mkụzi na-ekwu okwu a mba sọọsọ ebe anyị ga-ekwu okwu ego bụ na biznes so onye chi gochi ya ogorochi ya na agrikọlchọ a na-eme ọgwụchakpa enwekwe enwekweghị onye si mmadụ weta ego asịkwa ha mụnụ tụọrọ m biko okwe ha echi asịra nọ ntụ onwekweghị asịkwa ha mụnụ nye m ego agrikọlchọ anyị onye chọrọ igorochi ya na agrikọlchọ hikambai ọgwụna ọkwa ebe ekwuru nwezi ihe ọzọ a ga-ekrietiri gị opọtuniti for you for you nge nwa na onwe gị opọtuniti ịchọ inwe ego inwe ịchọghị inwe ego hapụ ihe anyị bịara bụ ka anyị dozie ya n'igbo ọgwụ na that's simple as abcd so a sị m ụmụ igbo udo dịkwara ụnụ cherekwa na anyị echi dem ha na-akpa ya redio anyị ọ nọ under construction so onye mere ofu ihe ji wee na-ekwu ebe a anyị na-edozi ya edozi ka ọ maa mma ọ ga-abụ ndị mmadụ na-ege ya na-ekwugasị okwu gbasara igbo na-efu ifo na-atọ inu ka ọ na-atọ ụtọ ọ ya mere o ji wee dị otu ọ dị wee dị na ọ na ọ dị ọ dị ọfụma aga na-anarazi kọlụ a na-akpọ kọlụ ndị mmadụ na-ekwu okwu ụmụnne m anyị bụ ndị igbo anyị kwere n'ihe otu kwuru enweghịkwa ihe ga-eme akwụsị akwụsịrị ikwere ihe otu kwuru na ndị igbo otu ukwu nwere otu ihe otu kwuru onye anyị nọ na ya igbo bụ ofu hapụ anambra na imo the are in our eyes anambra na imo ekere n'anya anyị enugu ekere n'anya anyị ebonyi ekere n'anya anyị so igbo bụ ofu igbo adịghị bụ ọsọ ọdịnala nke ndị igbo ofu igbo ịchọzikwa iji jebe ụmụnne ododo ụnụ ka ọ dị na echi